hand bi bịa ebe a bịa ebe a come here bịa come chi chukwu chukwu god dị dịka like e ego ego money fee felie felie fly gị gova gova gova gbe gbamgbam gbamgbam zinc /r/ ghọta ghọta plọk gwi gwuo gwuo swim gwuo mmiri swim hi hie ụra hie ụra sleep ị ire ire (tongue), ị (ịgba ịgba, <noise> je ji (ji yam), ki ki karama karama bottle, kpị 'kpị' kpakpando kpakpando star 'kwị' kwọta kwọta carry li lekọta lekọta take care mi mma mma knife nne nne nne mother ñ ṅụrịa ṅụrịa rejoice nw nwa nwa child nye nye nye give Nye m ego. Nye m ego. (Give me money) O onye onye Who Ọ ọkụkọ ọkụkọ Fowl or chicken P papa papa fada ri rapụ rapụ liv si soro soro folo shi shishi shishi money ti ti ta ta Chew: taa anụ, taa anụ. Chew meat. U une, une. Banana. Ụ ụgbọala, ala Car: v vọọ isi, vọọ isi. Comb hair. W were were tek ghee yabasị yabasị (onions), zi (zaa ụlọ zaa ụlọ sweep house)